ụmụnne m n'ime chineke ka udo nke chineke nke chịkasị udo niile dị nyere n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwanyị emem abụ m nwanne ụlọ nwoke ezi nwanne ụlọ nwoke obichukwu tony eberechukwu ọ bụkwa site na ụlọ ọrụ ndị lif Word redio Ministry akala ndị Baptist Missionary Association nke mba afrịka gbara gburugburu site n'ime naijiria ọ bụkwa site n'ime ụlọ ugwu eru nke dị n'ime obodo na Ọyọ steeti ka ozi ọma si eru unu nso ka chineke gozie ọnọdụ ya n'ụbọchị nke taa ka onye anyị ngozi na nghọta pụrụ iche ka afọ ya bụrụ ihe bulere ihe agozi agozi n'ikpeazụ n'aha jizọs kraịst bụ onye nwaanyị anyị eme anyị ga-aga n'iru n'ụbọchị nke taa anyị ga-agụ akwụkwọ pọl degarị ndị kolosi ndị kolosi isi nke mbụ amaokwu nke iri wero na nke iri na anọ ndị kolosi isi nke mbụ amaokwu nke iri wee ruo nke iri na anọ ọsị ka unu jegharịa n'ụzọ kwesịrị onye nwe anyị n'ime otu a ga-atọ ya ụtọ n'ụzọ niile na-amị mkpụrụ n'ezi ọrụ ihe niile ọbụla na-abakwa ụba n'ime mmazụ nke chineke ebe a na-eme ka ọnụ dị ike n'ime ike niile dị ka ike nke ebube ya si dị ruo ntachi obi niile na ogologo ntachi obi niile ya na ọṅụ na-ekele nna anyị onye mere ka anyị ruo iketa oke anyị na ihe nketa ndị nsọ n'ihe onye dọpụtara anyị n'ike nke ọchịchịrị wee webiga anyị na alaeze nke ọbara ya nke ịhụnanya ya onye anyị nwere mgbapụta anyị n'ime ya bụ mgbaghara mmehie niile anyị ka chineke gozie okwu nke a ka onye anyị ngozi pụrụ iche mekwana anyị ka anyị hụta ihe ya n'ụbọchị nke taa kwesị kwesị n'aha jizọs kraịst onye nwe anyị emem na ịga n'iru ihe anyị ga-eji wee mere isi okwu ga-abụ nwee obi ekele nwee obi ya bụ ihe anyị ga-eji wee mere isi okwu na ụbọchị nke taa inwe obi ekele pụtara inwe obi nke jupụtara na ekele n'ihi na akwụkwọ nsọ mere ka ya mata nọọ ihe jupụtara obi ka ọnụ na-ekwupụta ile anya ebe anyị gụpụtara ibe n'isi mbido ịfụ na nwanne anyị nwoke bụ pọl onye dere akwa ozi a dịga ndị kolosi na-enye chineke ekele n'ihe niile maka ndị kolosi na mmata nke ha matara jizọs kraịst na nzukọ nke kraịst nke dị n'etiti ha na ozi niile nke ndị nke kraịst nọ na kolosi na-eje ọbụna dị na ọ kpọgasịrị ụfọdụ ha afa dịka epafras onye nke bụ otu onye n'ime ndị kolosi so pọl were eje ozi ndị a niile na-anwa oke ha n'efu na ọlụ nke chineke na-aga n'iru n'ịgbasa ozi ọma nke chineke na-aga n'iru pọl wee na-enye chineke ekele n'isi ndị kolosi na ndị nke kwere niile maka gịnị maka na ndị ochie bụ ndị mmehie ndị mbụ bụ ndị nọ n'ọchịchịrị ndị mbụ bụ ndị nọ na mkpọrọ na ndị nke agụrụ na-erughị eru bụzi ndị nke emewuru ka ha bụrụ ndị nke nọ n'ihe ka ha bụrụ ndị nke nọ na na ngwuru nke kraịst na alaeze nke kraịst na alaeze nke chineke site na gịnị site na jizọs kraịst site na afụfụ nke kraịst tara site na na ịfụnanya nke chineke nwere n'ebe mmadụ nọ ị nwere ike ịma nghọta ihe pọl ji enye ekele a pọl na-enye ekele a maka gịnị na mgbe ochie gị na chineke apụghị ịnọ n'udo na-enweghị onye yi anọ n'etiti gị ma onye ga-achụrụ gị àjà ma onye ga-emere gị ihe dị ukwuu mana nke azi efu na naanị ọbara jizọs kraịst nke ofu n'obe nke abalị emewo ka ndị nke na otu aka bụrụzie ndị nke nọ chineke nso o wee na ndị nke kwesịrị ka ha bụrụ ndị nke ịghachụta e ote aka ndị nke na-erughị n'ihe bụzi ndị nke a na-akpọzi ụmụ nke Chineke ịma nghọtacha ihe a ma ọ bụ na ịfụrụ ụdị ịghọta ụdị afụfụ Kraịst fụrụ maka iji wee gbapụta ụwa na mmehie emere ihe akaja dị eji emere ihe akaja dị egwu mmadụ nke okere eke bụrụ ya sọ mmiri mee ya pọpi kpaa ya emu gbaa ya okwu dị iche iche kwulie kwuluo nna ya mee ihe na-ekwesịghị ka ihe mmadụ nwere ike ime ọ bụrụ ka mgbe ochie anyị leba anya fụ mgbe ochie ndị nke kwuluru onye amụma moses na ọzara bụ ndị otu datan na abiram na kora anya ka ala si sapụ ọnụ lomie ha ha na ezinụlọ ha na ndị niile nke gbara ha okirikiri na ndị nke niile bụ ndị otu ha ala sapụ ọnụ loko ahụ otu mgbe mechie ilezie anya maka gịnị maka nkwulu maka ntamu na-adịghị n'otu ma imeso onyeozi ozi nke chineke ịkọ onye ozi nke chineke ịmụ ma ịkparị onyeozi ozi nke chineke ma ilezie anya efu na emere kraịst karịa ka emere moses mana udiri ihe ndị a niile odie ha nche niile maka gịnị maka mụ na gị ka anyị wee pụọ n'uru ka anyị wee bụ ndị nke a na ndị ezi omume ihe ndị a niile ka pọl lechara anya wee na-ekele chineke anyị wee na-asị n'ụbọchị nke taa anyị nwere obi ekele iji ekele chineke na mmeso ọma ya n'ebe anyị nọ ego akwụkwọ abụọma efuna moses soro akwụkwọ abụ mana david bụ onye ka dịkasị na akwa ọbụọma mgbe ọbụla ka ọ na-enye chineke ekele mgbe ọbụla ka ọ na-abụkwu chineke abụdị egwu mgbe ọbụla ka ọ na-etegharị egwu ọnwụ maka gịnị o nwere obi inye chineke ekele ụdị obi a ka chineke chọrọ ka mụ na gị na-abụ nwee pọl nwere obi ekele a iji na-ekele chineke maka nzọpụta nke ọzọpụta ndị kolosi maka n'ihi na ha nara ozi ọma nke kraịst wee werekwana wee na-ebi ndụ werekwana wee na-aga ozi chineke chọọ ka mụ na gị na-abụ nwa obi ekele a sị na-ekele dike na nke o mere ike adịkwa ya ime ọzọ ikelewu chineke na nzọpụta nke ọ zọpụtara gị ikelewu chineke na ọya nke ọ gwọrọ gị ikelewu chineke n'ihe nketa nke onye gị n'ime kraịst ikelewo chineke n'ihi na ị na-ararụ wee na-eteta ikelewo chineke na enyere amara ụzọ ije ikelewo chineke ebe nwunye gị nọ ikelewo na ebe ụmụ gị nọ ọpụ ha na mbata ha niile ha na-eji akwụkwọ na-abata ọ bụghị ụmụaka niile gara akwụkwọ latachara ọ bụghịkwa ndị nke bidoro akwụkwọ na mmalite taa fụrụ njedebe ọ bụghịkwa ndị nke asịla la latachara ihe ndị a niile bụ ihe a bụ ilebacha anya ka inwe obi iji wee na-asị eyi na chineke dịrị m ka anyị chineke ekele n'ihi na-azụ ahịa na-enweta uru na-eje n'ala ihe ndị a niile kwesịrị ka mmadụ nwee obi inye ekele enwe ndị ọkụ repịara ụlọ ahịa ha enwe ndị udu mmiri ka mmiri bidoro izu onwe ndị mmiri repịara buru ngwa ahịa ha na ihe niile onwe ndị tụrụ ahịa ahịa ha alata onwe ndị gara njem ha alata ha n'ihe niile dị n'ụwa taa enwere ndị na nsogbu na ndị na-ebe akwa ma gị onye na-ege ntị ọ dịrị gị etu a ka ị na-apụ ị na-afụ ngọzi nke Chineke ị na-afụ nketa nke Chineke ị na-afụ ihe akụ akụ na nke chineke ọ bụla dị ume nke ị na-eku ụtụtụ n'ehihie n'abalị ị na-afụ aka ọlụ nke chineke n'ebe ọ dị ukwuu n'ebe niile nwee obi inye chineke kelee ya n'ụtụtụ kelee ya n'ehihie kelee ya n'abalị ekwena ka ekele na-akọ gị n'ọnụ mgbe dum gị na-ekele ka ọ ga na-emepere gị ụzọ chiri echi ka ị na-ekele ka ọ na-eburu gị agha zuru ezu ka ị na-ekele ka ọ na-eme ka iru ọma na-akpọ gị ka ị na-enwe obi ekele ka ihe na-afụ na ebu ihe a onye ya na ọya mgbe dum n'ihi na obi ekele na-agwọ ọya dị iche iche ịṅụrị e ọṅụ na inwe ọṅụ na-eme ka mmadụ pụọ n'oru nke kasịnị ị na-enwe obi ekele ị ga-enwekwa obi mgbaghara mmadụ ibe gị ị gaghị enwe obi ntachidobe ka ị na-eme nke a ka ị na eme ekele ị ga-afụ na chineke ga na-emere gị ihe dị ukwuu onye na-atụkwasịra gị ebere n'elu ebere amara n'elu amara ngozi n'elu ngozi ma mata amata na mmadụ apụghị ime ihe ndị a na ọ bụrụ na onye ahụ ebughị ụzọ nwee onyinye nke chineke nyere n'efu bụ onyinye nke jizọs kraịst gị onye na-ege ntị ọ bụrụ na ịnatabe jizọs kraịst dịka onye nwe gị na onye nzọpụta gị ohere a dịrị gị iji wee gbusi kpere n'ala kpọkụ chineke tọgbọ ndụ gị n'efu ka n'ihi na ya abụ ezi buru ụzọ tọgbọ ndụ ya n'efu ịtọgbọ ndụ gị o ji emere gị ebere hichapụ afa gị n'aka ọnwụ na akwụkwọ ọnwụ na akwụkwọ mmehie na akwụkwọ mbibi o ya n'akwọ nke ndụ mgbe aha ka iyi afụzi ọnwụ nke pụrụ iche iwe nwezi obi iji na-enye ya ekele mgbe aha ka ihe aghọta ọlụ nke pụrụ iche na ọlụ nke dị ukwuu nke o mere n'obe nke kalvarị hụlata isi n'ebe ọ bụla n'oge dị ugbu a ka mkpere chineke chineke onye m ihe niile nna anyị nke eluigwe lee ndị originda ndị a ndị nke hulatara isi ọbụla dị na Jizọs Kraịst dịkwa enwe ha na onye nzọpụta ha onye nwe anyị kagbuo afa ha n'akwọ nke ọnwụ na nke mbibi debanye afa ha n'akwụkwọ nke ndụ mere ha ebere mere ha amara mee ka abụ nne nke ezuzi gị ike wezụgide wee ruo ọgwụ ka mgbe n'ikpeazụ ha keta oke n'ala eze eluigwe dịgịzikwe na nkwa na aha jizọs kraịst bụ onye nwe ee emem gị onye mere nke a jidesi ike na okwukwe nwee obi ekele na-esosi na chineke ike n'okwu ya na ụzọ ya na ihe ya niile ọ gaghị agharịpụghị ma ọlị mgbe n'ikpeazụ anyị ga-eketa oke ụgharị n'eluigwe dị kwesịrị ekwesị n'aha jizọs kraịst bụ onye nwaanyị eme mata na olu a na-abịara site n'ụlọ ọrụ ndị Life Word Radio Ministry unu nwee akọ mgbanwe ma ọ bụ ịkparịta ụka nụ ga-enweta na igwe okwu 08056719493 ma ọ bụkwa na 08132900111 ka udo nke chineke nke kachasị udo onye dị nro n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwaanyị eme.